Papa, ọ na-eme ihe niile njikwa n'obi ọgụrụ eme ihe a niile ịsacha asacha ime nke a mmekọ ewe daruo ị ga-anata ezigbo di gwa obi beti ya nzuzu ya kpagharịwa o mechikwa oge fon anya ga-anata ezigbo di ọzọ ị na-atọ nke iru mmadụ ili oke nne pụtụrụ ihe na ụkwa nye efe m ọ bụkwa nke nọ nke ehie m ka ị na-ajụrụ m ajụjụ ebe a ọmarịcha ajụjụ good question akwa efu kịta awụzi ndọrọgba hey Peter Check ife ebe mụ na kanụ nwa nkwọ ọkọcha na-agba bọọlụ hey ife ọfọdụ vim onye gị na ya gbara bọọlụ onye ọ gị nri onye sịrị ka gị na agba bụ ọhụ otu ha ka ihe o tinye gị na bọọlụ ewere iwe atara m nsị aboki nkiru so nwanne nwoke ndị a ụkwụ na arụ nwanne m nwoke naanị eweta ego nri ka nwanne nwoke na-eweta ego nri ka m na-ajụ mba ibezi nri ibe nri were were gbuo onye na-arị lelee ka ọ dị iberibe ihe na emepụla m ụbọchị emepụla m ụbọchị taa ka enyere m gị Okay, remember now, but chicken butter without bottom. mɛmɛ bɛ na bɔsi abɔ mu na ɔfɔ ne bumu k'i isi mɛmɛ bi na ko bɔsi ki mɔni mɛ bi ko nkɛ ata mu si abɔ ata mu si abɔ ki wai wane wanye wane wanye mɛmɛ ɛri ɛmu se nyɔrɔ ɛri ɛmu se nyɔrɔ ee nse mɔ da se nka mu ɛ mm ɛw ɔkò wa si ati ee aku aku o. Aku Aku dio. aku agụ agụwo m ama ndị a na-eze nwoke ma n'osija nọ n'ikpe rie tamil ma ma kau akịrịkọ ite ọ tachakwuru anjani na Eh, imagine Hey, concombrility onye nwere agbata nọsọ enyemaka maka ụtụ na ugbo maka ngalaba na azụ ọzọ ndị wụrụ agụ chekwuo ike m na-ata iji ụwa onye mere ike ike nwatakịrị ọkụ bịa iru bịa ike Nkiru, bịa bịa bịa bịa bịa o were duro bịa. Nkiru, ebe ọ Oh, papa, ba good morning. Morning. Nke ma ọzọ pụta ụlọ ụtụtụ, ịla akwụkwọ nke nwụla. Ka o nwere anụ mgbawa ị na-ede? Ah, o nwere anụ mgbawa ọdụ, ọ bụ ka m nọ. Hmm. Anọ m n'ụlọ m. baba o nwere ife nchọrọ ịgwa ihe ahụ dị n'o ji n'obi na-eli n'afọ na-eli m nri n'utubo nsị na ijekọ ọcha ịbata ka ngwa gị mana befe ịbata n'a mana kpuru ụra achọrọ m ya mba okwu kwuru ya ekwu amaechi niile ga-eme taa taa baba ịmana nya njecharụ kpacha bọọlụ mụ na gbachaa nnọọ bọọlụ ọgba m zakwana aza bata nsị Nkiru nye nye m nri Nkiru wee jụ na onye onye m nri wee na-agbara m ile ka taịpụraịta ndị ju kpakakpakakpakakpakakpakakpakakpaka na-akọ m ọnụ si n'ọsọ ndị ka m eri na ọnwa mfe m eme na ama adụmma ji adụmma ụtara ede adụmma nka n'ọsọ oriri ka m eri nya rie nye nyụọ nsị bịa obi ka m gwa gị asị na onye na-enweghị mmadụ na anụ nke ndị nwere mmadụ na-adụ ọdụ aghọta ihe nke bụ na ị nọ n'ụlọ onwe nye na-adara na nwanne gị na-abụrụ nri nri nri nri nri iri ndi ị na-eri oke nri onye bụ na-ewe gwa nne gị iwe ifere gị na-aga nọ ebe ị nọ n'ụlọ a onwe gị na-arụ na-arụ ifere gị na-aga ebe ọzọ ka ị maka ihe baba baba ọngụ na-ekwu ife ka nọ n'ime gị na-ekwu ife a ka ọ dịzabụ gị na-ekwu a papa so nko na aswele ho ba fa na rigo imam ban ne kwegi o kwe flow ba e na aswele fa fa na rigo fa rigo kido ya digo kido ya digo kido ya rigo lu ya no ne ne no fada tirisia kwa chisicho nya wo kwa ne kwegi ehura isi e mu chechi ya ndemu chechi chandigi ikade kukwenya e ikade kukwenya baba weja kwa o ana me chechi chandumu na ebele onwe ma kwa o ma cheka ngwa gị ọkwa ndị fụ ya maịnd i were ego ọkwa mba n'obi gị ị nwere ego ị na-akpata ego nsogbu na. ị nwere ego na mba nke a panti nru siri n'ọnụ ifuru ka ọ na-esi ka nkakwu na-ebughị eze baba nyere ya ahụ ọzọ a na adapụ n'ime ife a itinye ya ọgba ọgba gị hɔ akɔ a ɔde ne maka de na ahwɛ su ɔde maka de na ahwɛ su ziri yɛ ade maka no wa ɛ ina no wa onye ibe na ɔhu na no bi ha abɔ oriri na ɔno tufa. Ah, Obvious. ọkụ nọ na ọ na-ehi ọcha ọnwụra ka ị na-ehi ị m aka m ahịa ahụ na-ehi ụra ọkpọ kewa isi ee maka na aka aka onye kere m ọkpọ ọhịa m kere ọkpọ mm. ọ mere nke nke ị a nọ mepe anya na-ehi ọcha mepe anya nnọọ nọrọ nga dịka onye nọ n'eluigwe ọ gị mere enwere nwoke ihe ụra mụrụ anya etu na m anya o nwere ihe dị ka ihe mere ya etize m anya ifuru ihe mere okori mgbachi ka mgba gị ọkpa n'eze eh, efulu cross of calvary na-agabiga ugbu a eh? ọ karịgo m maka na ife isi ma bụ eh? ebe oge ime lọrụ ya onu ga-akachi mi k'i bu ike te maọrị maka ọ na-achị nyegbu mmadụ ya wee gara aga bụ hekagolu ọ bụrụ na mbulie karịrị ime onu maọbụ na onu mbulie bụrụ ihe ọ karịrị lụna nna gwa gị na ihe nya nya onye nna arịa nshọt bụ nna m ụtụtụ ezizi abalị nna m ka nna arịa nna m jide na-ata m ka tuwingọm na-ata m ka atụ osisi fọtụ na-atakwa m ka tutupik hmm? okwu ka ṅụrụ mmiri dobe iko nya ọ na-ata m atafọ echi niile ụkwụ ọ m ebe a ọ m ebe a taa m chere chere obi obi akwa m gwara gị ihe agwa agwara m gị si ihe a na-eme na n'aka nne na nna gị onye gị ji nwanyị ekwu ọkacha nna m ọkacha onye nna m nwa mgbe nta n'oge na-adịghị anya ịfụ m mfe ikwu fepụ n'obodo a ọ bụrụ mfejo ọrụ isukwu ọtọ mfeje anamụwụla anyị na nkwa ọnụ gị

na wanta so m chọrọ mmata menata abụọ na ọka ịba ya ọhịa furu egbe furu ihe ọbụla ọgwụ ọhụrụ mọskito ihe ọbụla hụrụ ọchịcha ihe ọbụla hụrụ ime ọhịa ya gba gbuo kwurụpụta ha bụ na-enwe ọra na vileja kọwa chikin achị nekwenye ka ị ga-abịa lekwa ọ na-apụ udu anwụ ọ gị na-atọkwa n'ụgwọ ọtị

ị nwere ike ịgwa m anụ iyiri nọ n'ime ọhịa ị nwere ike ịgwa m anụ iyiri ime ihe iyiri iyiri eji eji afụ ọnụ nyawa ihe iyiri chekwa ka m gwa gị o anyị na-aga n'ịgbọ nta egwe ka gị mụ na ana abụ ogologo ka anyị ga-ebu onye ga-ebu onye ga-agba ka ọkatapọtụ a ga-ekwe mụ na ana abụ dọtị ọfụma ka anyị ga-eji ka ụta a ga-ekpe gị setị ọfụma ka anyị ga-eji mba gwa m nke wụ eziokwu mba let's talk this man to man nke onye ya ebu hmm? ụtụ ka anyị n'ime ọhịa ọnwụ na-eji ka anyị fụrụ gara igbu eji eji tụgharịa tagbuo gị ịkọrịta na ịnya igbere chiri enigbe ga-agwụ ụgwọ ọkwa ya biko onwe ihe bara uru ị ga-ekwu ịkpachakọta na n'ọrụ gị obi dị obi obi achọpụtala m na ike iwu gị taa ya ị na-atụ ụjọ ị na-atụ ụjọ n'ọhịa ma ma na-atụ ụjọ maka ihe gekwa m ntị ihe mkpekwe na-agba gị ihe a ka ọ ghara iwu gekwa e ntị ka ọ ghara iwu ruo echi mbịakwute gị ihe ahụ gị na-enyera m kegị ọkpọ ka abụghị na-achị ọchị ike aka m wetu wetụ m lishi wetụ wetu lishi na na mbịakwa ụbọchị ọzọ hụkwa gị nọkwa nga anya si na-eme ihe aka na-agbado ihe ka a na-eme ka ka eme ihe ga na chee on purpose kan napkin kee wa. wa pampas. Eh, maka ni kee zara aza wọn ah. kì í fa paadi la paadi. ẹ gbọ́dọ̀ awọn awọn pampas n'o ta fọ kẹ afọ kuta. efura eh, fama e zan afọ dun e ili heli ipinata ko bakara ndaba o. e gbọ́dọ̀ mẹ n'o ye k'i nẹ k'e la sa o t'o se wa wa. e t'o se ma bọ wa. ee n'a ye onukwalu bio shebi eyi mi eti gị na dịka eti n'ego post ibu n'ọba n'ego post kadị nwa nkwọ gwuo gol aga wuo nke efere kwụwa nke a skuul ọhọbọdụ ị na-adụ ka edi ọchụnta ụbọchị ọtụ ihe bụrụ ọnwa abịa ma gbanyụ mụ na ọ na-abụ ọchụnta ịchụta ọnụ mba don't worry anyị bụ ọrịa matụgharịa gbaa gị maka idiga eji mgbaa gị mbọkarị nka dịka chọvelụ mbọkarị nka dịka efere nkụwa <laughs> idiot ị ga adịga ka ihe chụọ nta in fact 5 10 15 jiri agba nke 20 a na-akpụrụ m si agụ Shut up, eti ndị eme ya n'ọkụ ha ejiri agụ kasị onye dị enyi ume ahụ o kwefuru agwa mmemme tata redi ekosistem kemgbe iteghete nke ha asa ya asa ezi, ezi, ezi ejighị agụ ya na igbo nonsense igbo nonsense oh, oh, oh. o siwuru kekwe n'ite kee n'ime flas ewegharị m ebe ọ dị oke taa ka ọ ya wo jecha eje ọfọ ya ụna ka m rie nri ya ọ ka akọzie ka m si wee rie hey dilution ee ọgbanje ya agba ndị ọgbanje gbafọrọ ọgbanje ya agba ndị ọgbanje gbafọrọ nkwata ụta mmanya anyụ nna ịgbakwụ ah, ụbọchị ewere agụchewo sị na m na-eri na m na-eri na na-eri Eh? meri onye ka m meri mata aja ọkwanye rie nri ọ dị ndụ si na nna eri na nna eri nri chichi na imi ya osi makwa eh? na osiri ofe ọ na osikwara ofe o ji esi ofe dị esi ofe ọ na-acha ka nekwanụ ka ofe ọsị beri etu aka ihu n'ọnụ ya na ike esi emeberiberi mma mana eji nwere m mma mana eji ọha na manage nwere ihe ọzọ hey ọkwa alụ na onye rie nri ọwụla alụ tata ana m ebreki kọsis ife nke ahụ break through kọsis break through ka awụ round one ọsa na-eche m agụ ka nlie nye ọkwa nke a mfụrụ mmiri sịchasịcha ọbata tata ebere ebe ọkpọtụwa ọkpụ aka m ife nke a onye nwe anyị bịa tinye aka na nke a ka ọ baa nje Michael nje Gabriel na nje Rafael nke a nwoke nke unu bịa ntinye n'aka ka ọ baa onye na-afụ ife nke adụ n'isi ya nni ya echi niile agwa anya zuo nni ọjụ na ọya ezo ịfata agwa anya zuo nni obere bịachi n'ike m Iya siapa? ba? E may talang kundi, ifete po kita. Ano ma? Kati, Udah alo na di fengka. Oh, kundi hmm. Hai, ini ada kuis yuk. Hmm. njọkọ eji onwe ahụ hmm. onye ihe m na-ewe iwe nya biko wee wuo ya wee uwe ọsụ ka ọsụ ihe nya biko ya sụmsụm n'iri nri ụgwọ nnukwute exercise om ife na-agbatụ akpịrị ebe a na na-eri nri hmm. hmm. mechaa nnọọ gụlụ ofu anọ ebe a Mata aku di air motor aku ericha na akpọrọ m agwa ọgụrụ m iwu unu kpachakwanụ nye ebe tinye ma biko ọgụrụ chineke mee na ngụrụ anụ tinye ọnụ ma ibe anụ nwa na-eme izugbo menye menye menye nwakpịrị nna ba abụkarịrị unu richa ndị ọzọ akpana nna nyekwu nne nye unu n'ọnụ na-agaghị m n'ọnụ nyekwa na ọzọ bịara jebe unu anụ tara akpụ loko lo sebelata a toko mo ko bulo lokuni kulo awe da tatri munni a toko me ba ko makati ne kanje juro wona makati ne akanya mama anja ko obosi o pa o Ndi ndi sene sene tozo. Ebi nyezo nyezo. Amam na izo yezo ije zoni mbuye lie ndi moji sokwa zobano na woni neri mm takuze na ife ana maka ana maka ana sindo asindo bido n'isi nke this is the lesson of your life nke a mesịa na-ekwe ọzọ ama ọfịa iche n'ịmụ ife n'ịgba n'ụkwụ na komkom na sitin bọtụrụ mpama enyi na anụ di dọ n'ebe a ka obi ọ na-aga ọzọ ịbalite Checking bottle without the bottle. Appear and tell me very very good. Very very good. But see, kita you do that? Can you do that? You can go there. Appear nak tell me do that. Ah, anje nak koko. Ah, anje na koko. Anje sweet. Na anje sweet. na-enye m ego obi na-ebere ka isi ka lụtara obi ka ọ na uche ọ na-eme papa o doro anya na obi nwa gị enwe aka ọrụ o nweghị ihe ọ na-arụ gbanwụ piom piom piom piom piom n'ebe niile onye lụtara ya nwa igbe ka ihe nwa nwaanyị ga na-eri ka ihe obi ịkpachabido afọ obi ka ihe obi ga na-eri ka ihe nwunye ga na-eri ya kasị ka njọ ya ihe kwuru wee eziokwu ọkwa na ị na-ebulikwa ibuli afọ obi ibuli afọ nwunye ya nsogbu adịrọ mpa amara ma piompiompio nwa na-agagharị ma ọ ga na-anụ ihe ọ bụ Chukwu kpọrọ ka m gwa agha amaghị anyị ga-eme anyị nọ na nwunye nwaanyị na-alọtakwụkwọ onye obodo a onye obodo a onye obodo a ewee ọrịa ka m na-ahụ Obi! Obi! Obi! Obi! Baba. Obi! Nuna! Akọrọ m abụ Nuna. Ọgụrụ! Ọgụ bụ na nunu na akụkọ akụkọ ndị ndị ndị ndị. Nwa na-ejechara ugbo n'aka nke bụ nri ọ eri n'ịpata ọrịcha. Ori be amụrụ mmụọ nri. Inwe ike idoro une gị nri. anabakwa lindi lindi popi ijere ugbo agụụ na-agụ wee rie nri chịtọ ya na friji maka na afọ ma ahụ friji ọ chọrọ iri nri ọ bịa gbuwa ya rie nri ka o si masịrị ya eh. mechikwala m afọ m na rizaf kwa mma rizaf mechikwala afọ rie nri obi calm down asị m ha na igoje nena sị m calm down ka nke m calm down ka ụdị njakịrị dị nke ahụ bịa nọrọ ọdụ nọrọ ọdụ onye chọrọ ịgwa m bịa bịa mun tana na nó. kom dạ, no wam no no no nó bado ko yum be no ami ko yi nó do no do ne to re bado mo je nó ko na mo do ko yum wam ni ni ni ni ya to ni được. you know ki go to wo Bobby

asịrị onye mụrụ amụ mụta ọzọ lekwa ya ọkwa ụmụ mmadụ bụ ndị anyị na-enye ee ndị ebe na biko kedu afa mba amara Kedu afa nna? Nwokocha. Nwokocha? Biko, eh. ị ga ka nwa m nwa Nna ya marakwa m nwa gị obodo ọ bụ na mfe ya ka m mara kedu ebe ọ nọ? Ọ nọ Biko, anyị n'ụlọ. Eh? ọ ebe nna ọ bụ na ngasị da plis ka abịa. Ebe ị na-aga? Eh, be mbụ mmadụ buko. Nọ. Iju ese ihe weta. Anyị na-eche iwe. Ọ bụ na abịa. hàn. nye na achọrọ ke na adakwa n'ụkọ ala gwa m akwụkwọ ya ga-ala Jiru, jiru ẹjẹ kun yẹn na àjọ awo ká mọ bí wọn mú wúyọ ga. ọ marisa wa. ọbí nà. ọbí. bẹ́ẹ̀ni tí o yiri. ọbí. ọbí. ọbí. o tàbí fẹ̀rẹ̀ mú báwọn akọ mọ́ yàtọ̀ la. ọgá bá lọ tá. ọbí mi ti rí à. obi wọn gúrafì obi wọn ahutagono gbogbo ayé gànú. nà ọ marisa wa bọ̀ wa. ọ yà bọ̀ mà àtẹ̀lẹ̀ yé mi taa ka m nwetara eh? obi ọnwụ gị ka papa na-agwa papa kwa na ha na-ewe m iwe ọnwa ka ị na-egbunye ewu ka ọ papa anyị ka na-egbunye ewu eh? oh, ee maka na mbazi nwata nwaanyị ga-anụ ka unu ji achị ka oke eh? na m ịnụ nwa na nna nwaanyị ga ozi a nke ga-eje chọrọ nwaanyị nna n'elu ụwa kịta eh? nke ahụ aga mbiriwo m nwaanyị na-achọtara m nke chọọ ka nrie nri gị ma ọ bụ nrie nri asị na na-eri oke nri nwaanyị a ndụbata ebe a ọ ga-erikwa nri ka aja ka a ga na-agba ya na-enye granọt na-enye ya akị hausa na aka oyibo ọ na-ata sọsọ nke ahụ aga enwere m ego enwere m aka ọrụ o nwere ihe m nwere ị na-achọ ka nje nụta nwaanyị nụta nyawụ nwaanyị kedu ka ya esi wọ́n bí onaba náà wọ́n hip hop. bia obi abali ka ma nuru yɛ ma kuru gbɔ yɛ polu isia yɛ yɛ jo mi diya. i y'a kɔn kɔn wa yɛ. ɛ wɛrɛ mun ye. i y'a kɔn kɔn wa yɛ. ɛ cɛ dɛ. n bɛ na so kiri. i ye juguya fɔ. ɛ cɛ dɛ. ɛɛ giri i na ɛba de ko ɛɛ ɛɛ ya n na gan. obi a ye jɔ k'i lɔ wa yɛ one k'i mele to ti se rin rin two k'i n we responsibility.

Papa, we're not married. Papa, we're not using our marriage. Say, also now, Papa, what danger? What say? Mba, the bank is kulegu kulegu. Where's you know? Wow. ìgbà ọyọkùnrin àmọ́ ọyọ ọ̀tọ̀ ọyọkùnrin dàbí ti bẹ̀rẹ̀. ọmarịcha na ha ga-anọ na-afụ ka m ebe ahụ nna bịa di ya na nna bịa ebe ahụ unu chere m di ya nna biko ka njụ ọnụ gị ka ebe si na ị nwoke biko ka njụọ gị ị ga-esi ebe ni ị hụrụ nnukwu ka osi ahụ ka ị na-afụ ije ebe ahụ n'aka nri ntu a eh? n'ime anọ m na ọrụ ọrụ agwọ ihe n'ala nya agwọ tụtụrụ te anabụkwa nke na gwalagwala ahụ nọ a na-etere ka ote anọ tisa agwọ si ka n'ala ihe n'ala ke nke ihe na-akọ agwọ si n'elu nana a na-abụlọkwa obere agwọ nke a na-etere ka ụta nya otisa mere ọ gịnị mere kwuo n'okwu aka ịhụ na ya gịnị mere kwuo okwu na-afọ arụ ya ọlụ ọlụ check of all trades master of wa ọ gịnị mere obi ọ gịnị mere chekwa ka njọ ọhụrụ ajụjụ ebe olu nna m nke nye m ajọ ndụmọdụ n'ebe kwana arọ na-apụ m amụghọ mgbe ala bido wee pụwa amụghọ m ajọ ha na m ajụ ajụ ka mmalụ mgbe o bido wee pụwa maka ọ dị m ka o nwere onye ala chọrọ ịpụ ugbu a nye ka njosi ka m bịa jụọ gị anya ọ nọ pụago ka ịchịta chen nchịta chen aje kọsi onye ahụ jide ọ kweghị nye m ajọ ndụmọdụ very good ngwachere ị ma na nna m ụlọ ahụ si ala ụla teta tụọ agba ka kretie wepụta output ịfụ na ị na ka last bọọlụ n'elu tịrịtịrịtịrị onye ikwe na ọgbara nna ọgbara na ya wụ nna gị kpọtara gị nwaanyị ka gị nwaanyị sị gị ihe na nwaanyị ga-anụ wụ bụ bụ taa na ga-akpọta nwaanyị ga-anụ m aja akọ ị na-eme chineke nna ile ka ihe na na kpọmkpọ kpọmkpọ nka granọt granọt nwoke a ịma na ihe maka na iwe ezigbo ọyị m fesị m buru plank ị na-afụ taa mpịakpu oyi ma na nke ya agwụ mba n'isi nke nna mụ ya na nwaanyị iwere m ka nwa bụ ịnwere akamụ ọkụ ana m elu ịnụ nwaanyị ebe ka nwata nwata na-asa ahụ n'afọ n'afọ mgbe m bụrụ nsọ ya ọnụ kichin amaghị atago ụmụ ife gala glukos na alabuko ah. ribonya agbabụ m egwu ụwa nna m chọrọ ịnụ nwaanyị ka o jiri gbo gbuo m wee chee m afụfụ nke ụwa back to sender. Return to the, the hmm. mechie ọnụ m anụ ntị meghe ọnụ m anụ ife ya wụrụ ote dị n'iri iri nọ nwatakịrị ya wụrụ ibe n'ụlọ nwaanyị aka nwa ojoko joko nwa nwa okorobịa na-eto eto nwa ojoko joko towe towe na ị na-ahụ eto m n'ahụ nna gị chọtara gị nwaanyị n'ọhịa na-ekwu okwu asị nọ na-abịa nga na-ege ha pụta n'ihu m pụta pụta n'ihu ka a na-aga ebe ụzọ na gawa mo mo bɛ ka kɛ ne siri ya o ne na ŋɔrɔ ke siri mo ne ye nabɔ fiyɔ fiyɔ fiyɔ fiyɔ ka siri ko fiyɔ fiyɔ. efusi nanu. bi a ka ye gɔn nana fɔ n ye. efusi nanu. ayiwa taa ɲɛ ri i bɛ ka ye. o ɲɛ ŋwere ego ɔna nu waani. n banna na komi sɛgɛn n banna. o ɲɛ ŋwa kɔ ɔna nu waani. n banna na bi a ko ne ka ye. iwe si fiyɔ fiyɔ ne ko fiyɔ fiyɔ o i y'a fiyɔ fiyɔ gido i k'a fiyɔ pɔn. bi a ka ye gɔn kɔnɔ ma min kun ka ye. Nne daalụ o. Biko ebe ọba mmadụ bụ ụkọ. Papa! Papa! Oo! Bịa wee na-akọ gị nyo. Ee! Abara! Ee, nnọọ! Ee! Ekuru mbe! Ee! Nwunye nwa m! Nnọọ! Papa, nwunye nwaanyị. Ọ ya Buenas noches, Hey, ¿qué? ¿Aneme kwe? No. Sebe maka timo. Oh, oje be yo woke. Hello good. Oje be yo woke. Ora be. Ona bo si yo. Ya je toro oju. Ya wo toro oju. Ani mare. Ke mo ko mama. Eh, papa mami. Ha. Aru de. Papa. Den ha kara bata. Eh. Nagwe ya. Nagwe. Ogal ko ra bata. lady kọ nọ ta ee nọ ije ga amaka ee nne nwunye gị mụ na nwunye m ị na-asụkwụsị n'ọnụ n'ọnụ ịtasụ gịrị ee ya na nwunye gị di ruru ụwa ya na nwunye gị ya nwunye gị nnetara gị ya ya kere okuli ifurife na-afụ ọnwụ bio bike o. Ifurife na afụ ọdọ náà. Yii. Hei ọdọ náà anụ anụ gba nja. Papa ọkịdị. Papa gwa m nke wee eziokwu ọkịdị. Hei papa. Papa ekwunya na ịgba na-ajụ. Papa ịgba na-ajụ ka Jezibel onye nyere anya ma ọ fụrụ jiri broda Jezibel. Hei. Papa nwoke kpọtara do you want? Do you want ka ị kpọtara alụ if you go back as yet? ìfọ̀ irú kẹ fúlá sùn kẹ. tí o wa ibi tí o gẹrẹ. mi fà bọ̀ nǹkan. tí o gẹrẹ bẹ́ẹ̀ lò. ọbí ṣùwà rẹ. ìyá kan tí o wa. orthopedic. ìbíà ìwé mi nìkan. ìgbà nù ọ. baba ọgà nù bẹ. kí mo nà nà. ọgà nù bẹ nowhere. second wife. obi ganu obi ọkọ ganu ọkọ ganu ọkọ pẹpẹ nítorí kí ló wáyé. obi ganu kọ́ ẹ̀ka nanu wa. ìmàlí yóò ní lọ. nua ina sọ obi ọkọ ganu kọ obi obi wọn ní lọ wáyé. obi tu àwọn ọmọ kọ́ra ọjà yóò sí ni. ìmọ̀kọ́ra ọjà yóò sí ni. ìmọ̀kọ́ra ọjà yóò sí ni. ìmọ̀kọ́ra ọjà yóò sí ni. amara amara ya gbàgede. agara ntị na ọ mere ntị ọ na-eri oke. ị na-ekwe ekwe n'ihe ejiji afọ ga-ekwe n'ụwa. indigo echere. Oh. ẹjẹ nẹ ah gbẹgbẹ ní o máa ń owó ìwọ owó anugbogbo owó mi anawura mu ọkàwọ ayà owó. Good. gobi cire cire cire cire cire cire kwa gobi cire kwani cire cire gobi cire kwani kai mana hukuna atwani cire kwani gobi cire because then oh gobi cire cire awa bolosa bolosa awa gobi cire kwani bolosa obi bolosa bolosa kai mana hukuna atwani ekwusila m aka achọrọ m ka ịnụba m achọrọ m ka ịnụba m mmaga na-esili gị nri mma nkwe ka iwe wee gị o biko ma nke esi esi ma nke na-esi esi ma ga na-enye gị o o biko n'ụbazianụ m o biko o mma ga na-esili gị nri nke ọ bụla ịchọ mma ga na-enye gị ya ị gara nye m nri mana enwekwa m ego enweghị m m ga-enye gị mma ga na-eweta ego nsogbu adọrọ mma ga na-eweta ego ya wụ nnọọ ọnwụ inye nri ka iko tụrụ anya abụọ tụrụ anya abụọ gwuo ebe ọkụ ga-enye m nri isikọ ma nke a na-esi esi ma nke anaghị esi ihe kwa ji agba m ekwu ego ibụkwa m ego ee eh, mma gị na-eweta ego nsogbu adọrọ oh. nke ego nsogbu adọrọ mma na-eweta ego oke eh, eh, nsogbu adọrọ oh. akwụsị na eme m ihe niile na-esiri m nri mma gị na-esi nri ibe na-etekwa na ofe onugbu oh, bịa ya ụdị ọsọ anya ọzọ kumesa ngaka no mesa ngaka imata maka mama tonya mama mama ogwa ko gemesa ka ogwa no ogwa yi metu kwa muzo sai adamma adamma nga baba adamma mata ka je je sai adamma o malin man kai nwa dị mma hey nwa dị mma nke ka a na-asị big daddy versus big show in combination unu abụọ na-akwarịkata ya ime ihe bụ amụ ntị ọ sị na oge aga na-esiri m nri mhm. ihe na-atakacha m egwu enweghị m ego ọ na-esi m ma na-akpọ mpụ onwe m akụghọtara ah, ah, ah, eh, mgbe nwa metụrụ m ahụ ama m na ọ ga-eme n'oge nwanne m nwa dị mma ọsụ haịpụ haịpụ haịpụ ọ dị mma afịa asịnya ka nche ya eche consideration ese ka ahịa na adịghị maka na agba ọsọ ọbịa kọnso hmm? esokwala ebe ka anyị gawa oke nya consider consideration

achọrọ m ka ịnụba m ka eh. ịnụba m na-esili gị nri mma eh. nkwe ka iwe wee gị ma nke esi esi ma nke na-esi esi enye gị o o biko m o biko zienụ o mmaga na-esili gị nri nke ọ bụla ịchọ enye gị ya ị mana enwekwa m ego enweghị m m ga-enye gị eh, mma eweta ego nsogbu adọrọ mma eweta ego ya wụ ọnwa inye nri ka iko anya abụọ tụrụ anya abụọ ebe enye m nri ma nke a na-esi esi ma nke anaghị eh, esi ihe kwa ji ekwu ego m ego ee eh, eweta ego nsogbu adọrọ oh. nke ego nsogbu adọrọ eweta ego oke nsogbu adọrọ oh. eme m ihe niile na akpụ na ofe onugbu nsogbu adịrọ emecha mma bịa achọkwala ya ụdị ọsọ ịchụrụ anya ọzọ kumesana gị aka na omesa gị aka ị metụrụ m aka mba ọ gwakọ ga-emesa aka ọgụ a na ọgụ yi eh, metụkwa m ọzọ sai ngadi mma ngadi mma ngaba bai ngadi mma ngadi mma ngadi mma ngadi mma ngadi mma ngoài đấm màu ừ. ngoài đấm màu này ừ ừ ừ ừ ngoài đấm biếm hey ngoài đấm mặt bữa cá cá nasi Big Daddy versus Big Show in combination. Unabona akwarekata ya. Iba, imiye ba mti. Osi no ga n'esiri mu ni. Munya yena takacha mu egu. Emu mu egu. Obede n'esiri mu mana pompu onwe mu. Akata. Tai. Eh, mbo mbo anwa metra ma. Ome njijiji. Ama na ga mene gena. Eh wanne. Tai. E, wadi ma o. Also. Haipo haipo haipo. Eh wadi ma. Hi. Afia. Asinya kaya nche yeche. Consideration. Tai. esekara ihe mana adịghị mma gala agba ọsọ esokwala ebe ka anyị gawa okay asị na consider consideration put it into consideration amazikwara m ịsịrị mara onye mbụ ngwa chere ka m jụọ gị ịma nwanne m nwoke ka na-agba afọ amara m afọ afọ ka ewe ejima ọnụ nwanne m nwoke na afọ nwanne m nwoke ị mara eh, eh, eh, gee ntị ị ọ mụ na ya so ụbọchị m nọ na-agbọ mkpọ gị ma ime sakara masị ọgwụzi na onye ogologo anaghị asakwa onye mkpụmkpụ onye ogologo alụ onye mkpụmkpụ onye mkpụmkpụ alụ onye ogologo ị mana ụbọchị ahụ m kpọrọ gị ọmụ kpọwara gị beti uche bịa bịa dịla ebe ị nọ ihe a wee wee m <laughs> eh? wee m wee m wee m beti cheregodi o nwere ihe m chọrọ ka m jụọ gị mgbe ka m jụọ gị ịna jọji ịla jọji ịla jọji mgbe ji ya bụ ele mgbe eh? ka m jụgodi eh? ị ga-ekwe ka m lụwa gị nsogbu adịghị ọgbasị mbọ agbachala m nnọnọ ị ee eh? igwe ka m lụọ gị ee eh? eh. m ga-emere gị ihe niile ị chọrọ ụwa ịchọ ka m si elu dọtata Chileke ugbu a m ga-esili elu pụtuo Chileke gaa hụ Chileke ahụ anya olee ebe lụọ m m ga-emere gị ihe ọbụla ee anaghị eme nke Nkiru! Nkiru! ebe eh? O jerugo jefuru ofu na-enwe onye nche. Ọ kpalugo kpafuhu ka mkpakpa igburube. Eh, onye ọmụtago ụmụ ije rọị rọị, ụmụ nwe, ọ gị. Nke nọ na onwe ekwuzi ike ịgba mnụ. Okay. Naje ka ọ bata. Naje ka ọ bata. Ọkụ mmasị nọ naanị m nọ naanị m na-apịo kịta ọ mụtago pe na mpio. So wazọ naje ka ọ bata. Gwọbọ ọ na-ekọsị ọba ka ọba atụrụ agụ ọla arụsị. Ọ mụrụ ego kparịbụ. Jee ka ịbata ọ mụ na-arụ. Wee kpọgide nwata oku kpọgide nwata oku site n'ime ụlọ wepụta n'ezi ọ n'ọhịa. Omisi abịa nwee ike ịgba m n'ọrụ ọgbọ na-eje. Chukwu edoziwo ọnọdụ moo. Eo! O, ị nọ n'iro? Mba, anọ m n'ime, anọ m n'iro. Mba, n'ime ka m na-aba na-achị ka ka bụ nsọgbụ kwadoro. Ị nọ n'iro? Kedu ebe isi? Ịghọta abatara taa, obi asọwe ka nwe ihe mere. Enwetere eh? e m di pọpọ. Eh?

Netulu bɛ jɛ ninnu kɛ ne bɛɛ b'i fɛn na. Kana jama ka bali o ji in kɛ e na nu ka o kɔni ne tɛ n terikɛ kɛ na ba de ba. Kuma ala si dile tan kan. E fo kala kuna bisa du sigi niru i tɛna ta ta kɛ ka bɔ. Ne ye mɔne ka. A ko sumɛ ci ma kɛ biiru. I bɛ ci ma. Mɛ ci ma kɛ biiru. O y'o y'o bi o to. Ka mɛ wala maa ti wa o ja. E wolo ngu balo ba ja. Hey, iye kɛ mɛ ki. Ee, e ni ye mun se. A ta mun se ki mama ọba na wọnyi wọla mọtò ọsọ ẹnyẹ kọ ya ẹnyẹ jẹni ká ní ebolo kẹwọ yìí jẹ nwa nọ nọ wá dúró wọlé ta. obi mo ezigbo di m ya ka ị nọkwa achọ gị n'iru na asị na emu na ahụ

ị ga-abụkwa ezigbo nwaanyị nkiri ji nne emere m ga-anya bekwa ofụkọ ka esi ka esi wee nyachi ime agwara m na ọ bụ na ịnụkwa m mma gị na-enye gị yau bane can maganar ne rage nke na-emezi ọnụ ịtọ tọrọ ụtọ n'iya egbe nwanne m nwaanyị jiri esiwe nri ife niile ọ na-esi ma abacha o ma rice o ma akpụ o ma ofe o osibuhi weta ọrụ ịtụ nke asịrị mm. ka nna gwa ya tọrọ teta eriji amịcha aka Nda sina fa yenye munni ibide gona munni. Bahangketse. Bahangketse. Ano gonya nyoto no yenye. Bahangketse. Sina ngoli ni na ngoli. Makanya imetega hanya. Ngovya. Magana onye anụ di nne ma mbụrụ nsogbu gị na adị n'ọnụ ka oroma jiji mbebe n'ụzọ nne ma mbụkwa nsogbu amara oge ofu ofufe gị maka ike ebe sofu maka gị nkwa ee kantagodị naanị kantagodị naanị Ew, ew, mana ihu tọrọ mmiri ọ dị mma o mee mistake ma atọ na igbutara m n'ihe ya ma nọ everlasting ọ menyezi m ntọ Hey, everlasting, amazing money. So man, odo yegi nenu na. Ten na yeba ugbu a. Hey, ah go. Ngwali bi sheka je ko tumi. Ngwali magana yegi obo ni chawo. Okori ọgba nje gbara taata nwoke ma ọ gịnị mere kwuo n'okwunu kedu ihe mere merenụ mmiri njụrụ na maya ekuru nwụọ ka mmiri ahụ na-etoju na-abịakwute m na-asị m kuru m nwụọ kuru m nwụọ kuru m nwụọ nya mmiri njụrụ ma ama ekuru nwụọ <laughs> gịnị mere amam ihe na-ekwu gịnị mere mmiri kole jụrụ ị na-ekwe ka mmiri na-ekwe ekuru amara ha ma amara ha ịmana mara ka o ruo ụnyaahụ amara wee butere m nri akwọrọ aka wee si Nye garlic na nye garlic. Nye tiri spices, ti ingredients, ti seasoning. Onweghị fati adịfọrọ na nri ahụ. ịmana masị onye oriri wee tọsaa n'afọ wee rie nri a na-eri nri na-enweta onwe m na onye ime n'igwe nke atọ chineke na moteteteteteretere majọ gị amara kole butere gị nri amara nke ị jụrụ ajụ butere gị nri ihe omuri ka o butere gị ọwụ na nrụkọ na ihe kemgbe ihe ka mere onye ka m ji wesi gị n'o mmiri njụ na mama ekurunwu na-abịakwutezi m si m kurie nwụọ kurie nwụọ mana ka m gwakwa gị ọbụla na nrọ amalacha ọlụ m nọọ gidigidigidi chọọ nnọọ ụzọ ọfụma trak road ibn obi nkoji maapụ wesetabe m butere m nri na yad nweta ọsa afọ na-agwa ike igwe ilo pasa ka pasatị ọgwụ one spoon one meat one spoon one meat ya wụ ya wapụtere gị nri oke makwụ n'ọnụ ibu ụzọ ntị ọ dịbụzi ntị wee gbaa ntị mba mụpụtara ya mụpụtara ya were ekwu nye m ihe nkwe na-ekwu ihe ka dịkwa enwetụ ọ dị m na ntị amara butere gị n'ụlọ du njikere mgbe ọbụla nkwara ụlọ ekwe nya nkwa ya gị mara na anyị ejewego nya o jewego ọlawago ọlawago igirigi ọsọgbuo ọsọgbuola m ọsọgbuola m gị igirigi ọsọgbuo ọsọgbuola m gị igirigi ọsọgbuola m ọsọgbuola ọsọgbuola m gị igirigi ọsọgbuola m ọ gịnị nke abụọzi nke em nwanne m nwaanyị adị ihu n'ọnụ ka ichuchu ụdala siwuo nri olu na-emere m gaị mba kịta enwena m onye ga na-efiri katidral ma paaki ya nya stọọ ya na my friji maka ya kịta friji stọọ ya mgbe ọ na ojigo m ndụpụta ka ehu na-eriri ọ ga-eji nri mebi m ọ ga-eji nri mebi m ibụ ana m ọzọ na-ebute ọzọ amara butere gịnị onye ọ jụkwara ajụ butere ya ya dịka ọwa ọgwụ ka o ji jide ya ejikwa m oguo enyichere na-atọ m ụtọ amara bịa na mkpụrụ obi nke ata Vinata moto, vinata moto, amara gelana furo vintata. Ngiri ke baba. Ukono ne mono. Ke baba, baba lolo fati oh, kelenjas. Oh, baba buta, vinata oh, moto. Amara, amara gelana furo vintata. Okay. Oh, yes, one chori big. Can't you wasn't your way once away? It's a real. It's in Nigeria. Yeah, Kabiri ijefu ne ijefu va ine ijefu kako umwaka umwaka ne primary school nkiru oh, ya papa se mume ọwọ ịlụrụ ya nwaanyị ka ọwọ ịgba bọọlụ gị na kalọ nwa ịnụ amara anụ na amara na-atọ eh. m ụtọ obi na-atọ m ụtọ jizọs gaa na mbara eji mgbe onye na-atọ m ụtọ papa ọ bụrụ ise anụnọkwa m ike a mụrụ obi iwu na ma Suzana obi iwu niile a na-apọrị apọrị ime obi ma ịfụ injin trela aṅụrị dị m n'ime ozi ata m n'iyi mbe ihe ifuru nwa a na-akpọ iruka n'azụ ụka ịgba iruke nnuke o pillowcase azuke matelas well tested and trusted. tested for una. and trusted. Amina tamo to Amina tamo. Kizo na nambari ya jibemta. Eh? Baba, hapo hapo. Aye ndo zika. Ise. Aye ndo zika. Mani ija balu wam. Aye ndo zika. Balu wo wo. Echi ni aye na ejeje. Eh? Echi. Echi. Ah, acha na keta nkechi. Eh. Ana mumbe kodewa yona ekele ko nchugu ma iye. mo ti bije baba just like that nna gbu eso ngu. nwoke m nwoke m. bịa anyị na-abịa o. bịa ọsịsọ biko bịa ọsịsọ bịa na. ezigbo enyi m. obodo ahụ okwu ike o. ịma nwoke nwoke nọ nwaanyị o sikpọrọ ike. ebe anyị esi nwunye gị akpụ ọwụ na m na-esi nwunye m akpụ na ka mụ a ya ihe ọ gara ugbo ịnwụgo papa nke na na-atụ ka kpụkpụ mgbe ogene ọngụ ka mma arịa tata ma tata ụbọchị m ihe nke nne na ịnakpụ e- e- e nwoke ịhụ na gị traza aka m aka agara m n'ụlọ ha sị na ịpụwala ekekọrọ tishipụ gwa m chechechecheche ọwụ mkpụrụ mmanya anọ ka iji na agaghị ịlụ nwaanyị Ah. Oh, a rukwa ebe ahụ na-emejuori ya ha tịrịtịtịtị oke aka ha gị irube ebe ndọgọ ịnọ nga mejuoro ha mmanya emechi onye ndị ya emechi anyị ma emejukwuori ya ha ebe ahụ na nchichi na-akpụ imi ogiri aza na ogiri igbo ana m ajụ bụ ụzụ ntị okenye nọ n'obodo okenye nchichi na-akpụ imi kedu nke nwoke ọcha bịa fustop ha agba ka ebunisi mba na ebusu ntị mba ana m ajụ kedu nke nwoke ọcha o ogiri asa na ogiri igbo biko anyị na-achọ bọgụ so anyị chọrọ ka onye akọwara anyị ebe anyị na-eje n'ahịa amaghị ụzọ biko jos ịdara ịcha ebe nwoke ọcha bịa nwoke chekwa okwu okwu Hey n'aka nri chekwa ka njọ ozi nwamba of afrịka ma nke amerịka ma jakacha staịl a ị na-eti ọ nke iji wee kụziri anyị ụzọ ka o nwere nke ụtọ nkọm isiri anyị gaba kọkem dị izigo ụzọ ebe na-aga elu ụkwụ stọpa Why you agree? Who's happy? Let me cook ya.

yeah. ìjà wa yà bàtà wa. ìjà wa yà bàtà wa. ọ̀sán bàtà wa. ọ̀sán bàtà wa lọ́wọ́. Non. Ah. Non. Allora. Devo. Ah. Devo. Non. Devo. No. Devo <sighs> no. Devo. È bella. Devo no. Che con me. Allora, devo. Ah. Um, ana m nwanne m nwoke abịa gwa m na o nwere ndị chọrọ mbịa ana m ga-ese ka mbịa mana ka unu chọrọ mbịa ma ọ dịkwa na mma ọ dị na mma o nwere ihe anyị hụrụ ihe ọma anyị hụrụ bega ka bịa ma nne gị ị ga-enye ya anyị o nwere nnụnụ afro febatara n'ime febatara n'ime nnụnụ kwa nnụnụ febatara be m ọ na-adị mma atụfu nkịta akpịrị ezinye ya nkịta maka ịta ata o nwere wada ọma onye bụ anyị bịara nwa m a chọrọ ịnụ ya ka m natara ya nwa ahụ ọ wụrụ nwa m nwaanyị ọ nwanne m nwaanyị ọ nwanne m nwaanyị ọ ndị ke m tọrọ awụ m ọbara n'ezie ọbara nna n'ezie ọbara nna anyị wụ okorocha aha m wụ ọhịa agụ okorocha antụ enwere m ụmụnne nwaanyị abụọ ebe a enwere m kedu ọcha

oke dịka isi na chọrọ ịlụ ya na onwe unu na ya siri kwuo okwu ma ọwụ unu ekwekọrịta na unu onwe unu ga-alụkọta onwe unu eh, ah, na nọnọ eh, bịa kpọrọ m ya sị na o nwere ndị na-achọ ya na-abịa kwe hụchara ndị chọ ya na-abịa kpọọ ya ka ọ bịa ndị chọ ya bịa oh. mm, nke ole ka mma kpọrọ ka ị chọrọ ka ị chọrọ akpọgodi ya ka o kwuo na ọ chọrọ ka ayọn oh, oh, ezigbo nwanne ịma ndị a ha sị na ha chọrọ bịa onye nke a sịrị ya chọrọ ịlụ gị gụ na ya abụọ o kwuola elekere ya ehụ ya n'anya ọ masịrị gị oke ngwa jebe jebezie ka mụ na ha ọgọ oge ebidola kịta onye marazi ihe omenala a na-eme mee kpọrọ nwaanyị ya fri o kwetara e. ihe niile ezuola ihe niile ezuola mm-hmm. mmanya ugbu a ọ bụ nke ịchọta nwaanyị ka ọ bụkwa eji eme ọjị ka eji okwu nwaanyị e dembanụ ụlọ mmanya bụ ije nwaanyị omenala ọ bụrụ mgbe nna anyị dị ndụ nna anyị gara anara ha ofu bọtụl bọọ ha nwaanyị afọkwa oke nsogbu adịghị ebe na-ekwu nsogbu adịghị nsogbu adịghị All of you carry you. Bobby, you know, boss, please. It's not, it's not, or you can be. I'm bow. Ask him now. Oh, me, see, is boring. I thought I let you see. Oh, I'm going to ọ ga na-elezi gị ezigbo anya ọ ga na-esiri gị maka esiri esi maka na-esighị esi onwe ike ka o furu akpa ka o soro ndị a ebee ka ị hụrụ na omenala anyị

nnọọ ụlọ siri mere ya ga emere ya o na-esikwara ya ezigbo nri maka esiri esi maka na-esighị esi o lekwe nna dị gị kwa e? lezie ya anya o unu biri ka di na nwaanyị si ebili ụlọ enure m na-ekwu ngwa e? E, ọgọ Daalụ Ah, adukwara adukwara adukwara. ètò ọ̀pọ̀ ọ̀pọ̀ ọ̀lọ́la. ah. jẹ́ nínú. ètò ọ̀pọ̀ akẹ́yìn mẹ́ta báyìí Ah, ọ̀pọ̀ akẹ́yìn. Bye bye. Oh, bye bye. Bye bye. Oh. Yeah, bye bye. Dede. Eh? Chineke ekele. ma mma o, obu apụọla. Ịmakwa kọpụ karị 8 9 ka onye a na-eri n'ụbọchị. Chineke bịara. Ịmakwa anyị nwere n'onwe anyị. Dede ihe ka ị mere ajọgbuola onwe ya, ọ jọgbuola onwe ya. Ihe ị ga-eji wesi otu a duru nwanne anyị nwaanyị dufuo ka gasị ọwụ nwaanyị. Ebee ka a na-eme ya na omenala anyị n'obodo a? Ekwuru m Ndị a bịara nnọọ tata tata gị kpọrọkwa ha nwaanyị ha duru lawa mana dede ma ọ bụ ụlọ ọrụ ka Amarachi lawa lawa ikwu okwu ọjọọ ọ dịọkwa mma o atangị maka na ọ dị mma otu ahụ jina kwa hiyo. Kile jina kwa hiyo. Mendo sisi kaina. Ile dunia. Ana mwana wala. Akene pana, eh? Wana mati mbese basi mke nda wakati na. Asoka mi ha hega no. Asoka mi ana. Ile no shirin ne. Ga ga ga ga. kaka yo ye holo ti no ah mi ara mi baba ka m wee were nlele were nlele were nlele ihe chọrọ na-emere m otu ịbịa ma nwụọla nne chekwena gị ọwụ ike buli gaa ya bịa mba mba nne ifu nwere ife dị iche n'egbe egbe aka nwa obere nwa nye nwa wụrụ ọ ofu nke a ahụ ya niile na ike ọnwụ ida ce kiem ibom obi nza eh ima na reserve ka volum mana za eh ima na nkasi dike dike ke o dike ke honeymoon awo taw eh nana to ni nwoke m tụrụ akara ya ịchụta atụla m nwaanyị ketinye mmanụ mmiri ketinye m hitụrụ asọ m nshọba duru ego tụrụ aka gị ya eh. ngwanụ onye sọba tọza m abịa

akpatala m ihe obi ji lụọ nwaanyị frio ei ọwa igwe arụ nye nna ya mgbe nna ya ji kpọnye ya nwaanyị nnọọ kpọnye ya nnọọ ka ọ n'ụwọ nda mana ga-eme aga ka m gaa chọọ nwaanyị buru ibu so nna ya ga-agwanyekwa m ya fri ai asọbi nnọọ lụọ nwaanyị obi alụọ nwaanyị fri of fri of charge chi nsogbu adịrọ amaka ka m gaa chọọ nwaanyị buru ibu ka nna ya gwanyekwa m ya fri Chineke na dịka nwoke nakwa na abụmabụ nọ ejikwa mbe ọtụ ka ego

ina ta kwani mai gimi na wannan ta zube eh eh aso ki ha na tu mai bu ni ho ne bi na tu ki ama o ma ko si eh ibu tija tija tija mi no so Give me the telephone. Give me the telephone. Channel, no, no, channel.

ọ na nsị isi efe na-ajụ ka ị na-eri nri asị n'anya m na peg na akọ emeka eh, inye m nri nke m agụ agụ nye m agụ na akwado inye m njuri na mkpụrụ kichin na-ebe na emetị kik onye akwụkwọ gbado n'iri ju gị afọ irisi nke ekwuru nyekwu n'ife a nwanne gị nwoke pụtalụ si niile eri niile eri ka esi gị abụọ njụ ya oke ebe ka nwa ekwuru na ife a iri isi ọkwanye ada ife a nchiche bie ya imi na nke okoro ka ka nwunye m ọ m ka nna ka ka nna anụ hmm? rapụ okwu weta ego ka anyị gote ihe a esi ihe a m ego gị jekọta ọzọ a ga-esi n'ihe ọzọ na mgbede a ma ọ bụrụ two gallons of breast milk <laughs> bụrụ ike mm, mm, one bag of garri na-asị m weta ego ka ejekọta ọzọ ọ dịcha e nke m wetara eweta Kapatid kinaga. Kapatid kinaga. Eh? Naya ko Deme goni biko. Nyere goni. Kepo kaba deke naga. Puta n'ụzọ. Kepo deke naga. Puta n'ụzọ. Kepo sa deke na fa bisi sa ta o. Puta n'ụzọ. Kudo na. Nyere goni. Maka na woni aka ma tụkwasa ya na ahụ elesi ya. Nya woni aka ma elu. Tie ya na ahụ egwu na. E fụkwa ka ka mọni bolo wewu. Wa. Na e ala. Akwụkwọ m. Ai. Ọmọ ma. Ye ye me goni. Akwai. Ai ai. Ye ye me goni ta. Ai. Yon mwen kon ni Ate ki mwen kon ni Yon mwen kon ni river ọkọ katapila ẹsẹ mọnu atakọ bọ wọn hẹnu hẹpọ ọba ní kó àwọn oṣù ngbẹlẹ bí alóyún wọ bàbá yẹn mú ma tẹmu maka bọ kánú tẹmu maka bọ kánú kanda ni mẹjọ ni kanko bàbá bọ wọn wọ. ọ dị mma onye bi chikwana nna enwe onye na-arụ ihe ebe a ebe anyị ngaga aga wetara nwatakịrị na-arụ ihe na isi ebe a ebe ahụ m na-enwe ha na-arụ m gaga nye ọrụ m ka ah, ala. ga agwa gị ịlaruo kelee nwanne m nwaanyị na di ya ọkwa ahụ dị ha ọgọ m nwoke na nwanne m nwaanyị nwanne m nwaanyị na chere m ekwu ekwu nwanne nwaanyị onye kunyere anyị unu were ke ha ndị ọcha na akpụ were consumer consumer were were anyị the whole nọ n'ụlọ ọghọrọkwa ọghọrọkwa akpụ ya aghọrọ rice ya aghọrọ ga ihe ọ bụla ọhụrụ ihe ka ọgịnị dị chineke ọkwa m gwakwara gịnị ka e gwara anyị kwuo mba atụ nwaanyị wụ ngwụ ị gara zụrụ ịhụrụ gara ahịa ugbu a ga zụrụ ụgba ọ ga akwa ọ mụrụ akwa ndọla wee zụrụ ịkwụ waya ya wụlụ o rere ere ah. nwaanyị wụ ngwụgwụ ị zụrụ ihe gị ewe unu ma ukechiri enye anyị unu kechiri ngwụgwụ ụgba rere mpụ nọ n'ime kechie enye anyị nwanne nọ n'ime mgbugwu gbakarịrị unu ya bịara ụlọ gọrọkwadughị ofu uripo na-enye anyị nsogbu n'ụlọ nwanne m nwaanyị kesịrị ọla ụgba ụgba rere ere mfu ihe ọ bụla ya to to unu were ihe m ihe ọbịa anyị ka anyị tagbuo nwaanyị na eh, hụ na etu isiri bet mgbe unu bịara sị eh, eh, amara ihe ọbụla na-ekwu ya soghị ịsịkwala ị ga-alụkwa nwanne nwaanyị nke ọzọ ihe i kwuru dịka alụwa akwa ihe kwuru bata ugbu a na ọ ghọọla na ọ na-awụzi ihe rere ere anyị were back to sender ngwanụ ọ mgbe m ụlọ mgbe ndị ọgọ m ka m marazie